nwanne m nwanyị na-ara une chara acha my sister is eating a chara acha my sister is eating a ripe banana